Eh, ihe achọrọ ka anyị ka anyị kọwalụ gbasara ihe kwesịrị ịgba gbasara agwa eh, YouTube page and YouTube channel Facebook page and YouTube channel ebe ị ga-amụta nnukwute ihe gbasara ọdịnala Igbo ihe ọ bụla ị chọrọ ịmụta gbasara ọdịnala Igbo anyị nwere over 1000 lectures ihe niile gbasara ọdịnala Igbo A jee na Ogbuefi eze na Ugochi tubelu na YouTube ka ị ha ya na-esonyekwara anyị na peji anyị na Facebook Ogbuefi Eze-Ana Ugochi tubelu Oraifite ị ga-amụta nnukwute ihe anyị nwere ọtụtụ ihe dị iche iche anyị kụziri anyị ekụzigo ihe gbasara ee eh, ihe a na-ekwu a na-ekwu na soshal midia gbasara na nwaanyị nwere ike ịbụ onye nchụaja anyị wee kwuo na nwaanyị nwere ike ịrụ ọrụ niile ee eh, mana na ọrụ dịrị high priest dịrị priest na nwaanyị amarụ ya anyị bechakwa wee kwuo otuo akwụkwọ 1 Corinthians chapter 14 verse 34 wee dụrụ ya gwụrụ ya gbada o wee na-ekwu gbasara na nwaanyị ekwesịrọ ịbụ ọtọriti onye ga na-ekwu na-eche ọda ihe ga na-eme n'ụlọ ụka na nwaanyị nwere ihe na-etu ọ ọda ọ chọrọ inye ma ọ bụ alụ ọ ya tụ ọ na-alụ ụlọ ya jụọ di ya na nwaanyị pụta na-enye ọda na-eti ọda dị ka onye prist n'ụlọ ụka bụ mmadụ ime ọtọnọ hmm? so ịchọ ihe ọ bụla ị chọrọ ịgba gbasara ọdịnala Igbo ihe gbasara ịma ihe gbasara uchi gị ịma ihe gbasara agwụ ịma ihe gbasara ndị mmiri ma ọ bụ ịma ihe gbasara all the cardinal elements ịma ihe gbasara spirituality na ọdịnala Igbo na ihe niile ị kwesịrị ịma na ihe ị kwesịrị ime na ihe gbasara afa ma ọ bụ ihe ị kwesịrị ime when things an not moving fine kedu ihe ị kwesịrị ime ka ị wee nwee ike mara ụzọ ị ga-eso ka ị wee nwee ike mara ụzọ ị ga-eso ka ị ghara ịgaghị ụzọ jee na Ogbuefi eze a na tubelu Oraifite weda na YouTube ma na Facebook na peji anyị ma ọ bụ na ijere na TikTok the same name Ogbuefi Eze-Ana Ugochi tubelu you will learn something that will change your life for good. ọ bụrụ na ị chọrọ ka agbaala gị afa ma ọ bụ na o nwere meseji ma ọ bụ ajụjụ ọbụla ị nwere send ya na na eh, eh, WhatsApp nọmba m 0805 7837672 I repeat 0805 7837672 ya gazie na ọfọ onye nnukwu anya bụ nwanne ya a sị m na ọ bụrụ na ọnwa egboro di eji wee chụ aja na-emecha na ọya egburu